awr adventist world radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa na-ege ntị ụmụnne m na ụmụnna m ndị enyi m eji m aka na ihe niile na-aga dị ka onye nwaanyị si chọọ ya n'ime ndụ gị ọ bụrụkwa na ọ dịghị aga otu a n'uche gị nwekwa ndidi n'ihi na chineke anya na-echefu onye ọ bụla o nwere ebumnobi ihe o bu n'obi bụkwa n'ihe ọma banyere gị n'ime nke a okwu anyị ga-eleba anya taa bụ ikwu eziokwu mgbe niile ikwu eziokwu mgbe niile ị ga-asị ha o nwere onye na-ekwukwa n'eziokwu mgbe niile mgbe ọbụla ee chineke anyị na-ekwu eziokwu mgbe ọbụla n'ihi na ọ naghị asị asị ọ bụghị mmadụ onye na-asị asị ọ na-ekwu eziokwu mgbe niile mana ụmụ ya kwesịkwara ị na-ekwu eziokwu n'ihi na eziokwu bụ ndụ n'akwụkwọ jọn isi iri na anọ amaokwu nke isii jizọs wee sị mụ onwe m bụ ụzọ na eziokwu na ndụ mụ onwe bụ ụzọ eziokwu na ndụ ịhụla ya onye na-ege m ntị ụzọ eziokwu na ndụ ha jikọrọ ọnụ n'otu onye ahụ bụ jizọs ndị ọbụla bụ ụmụ ya ka na-ekwu eziokwu mgbe ọbụla akwụkwọ nsọ sekwara anyị na akwụkwọ ilu isi iri abụọ na atọ amaokwu nke iri abụọ na atọ ka anyị sata ya ọ si zụta eziokwu erekwala ya zụta eziokwu erekwala ya zụta ịnụ zụta awa ego ka a na-eji azụta ihe ma ọ na a na-eji ihe ọzọ were zụrụ ihe ọzọ mgbe a sị gị zụta eziokwu onwe ihe ị ga-ewepụ wepụ okwu ụgha wepụ ịsị asị zụta eziokwu erekwala ya eresịla mmadụ eziokwu ahụ ire eziokwu bụ na ị ga-ekwu okwu ụgha ka mmadụ meere gị ka ị wee nweta ihe ị chọrọ ikwu okwu ụgha ka ị wee nweta ihe chọrọ irela eziokwu o nwere ndị na-asị ekwuru m okwu ụgha ka m wee mee ka ihe aghọm ghara ịghọ ka mmekpa mm, ahụ ghara ịdị ka nsogbu ghara ịdị ka udo wee dị ọhịa m ji kwuo okwu ụgha okwu ụgha ọ na-eweta udo eziokwu wụ ihe na-eweta udo eziokwu wụ ihe wụ ihe ya na ndụ okwu ụgha adịghị mma akwụkwọ nsọ si anyị ekwula okwu ụgha ị gaa n'akwụkwọ ndị kọlọsi ndị kọlọsi isi atọ isi atọ ka anyị gaa n'ebe ahụ ndị kọlọsị isi atọ amaokwu nke itoolu na iri ọ si otu a unu ekwula okwu ụgha gwarịta ibe unu ebe unu ịpụchariworo mmadụ ochie ahụ ya na omume ya niile yikwasịkwanụ mmadụ ọhụụ ahụ nke a na-eme ya ka ọ dị ọhụụ ruo na mmazụ dịka onyinye nke onye kere ya si dị na ekwula okwu ụgha nye mmadụ ibe unu na-agwarịta mmadụ ibe unu okwu ụgha nwoke ga-ewere ekwentị ya gwa nwunye ya na ya nọ na Lagos ma eleme anya ọ nọ na Shagamu na-eme ihe ọzọ sọrọ ya ọ dị mma otu a mmadụ na-agwa nwunye ya okwu ụgha o nwere ndị nwunye ndị na-agwa di ha okwu ụgha nke kacha njọ bụ na a na-ekwu okwu ụgha ya dị ka ọwụ ụzọ esi eme ya ụzọ esi ebi ndụ onwe ihe eji ya kpọrọ okwu ụgha mgbe ọbụla eziokwu adịkwa ọ bụ ihe jọgburu onwe ya amakwana m na ihe kpatara ihe ndị a bụ na mgbe anyị na-etolite mgbe anyị na-etolite ekwesịrị ịrụtụ aka ma na ihe gbasara ikwu eziokwu ndị nne na nna unu nwere ọrụ dị buru ibu ọrụ dị nnukwu ọrụ dị elu dị ike ịzụlite ụmụaka ka ha bụrụ ndị na-ekwu eziokwu otu n'ime ihe ị ga na-eme bụ kwee ụmụ gị nkwa mgbe ha dị ntakịrị dịka afọ abụọ afọ atọ ọ bụ mgbe aka ụmụaka na-asị asị ha na-ebido ha amakwana na asị asị wee ihe ọjọọ akwadola ha egbukwala na ha egbu mee ka ha mara na mgbe ọbụla ha kwuru eziokwu na ị gaghị apịa ha ihe kwee ha nkwa ahụ ma mezuo ya ekwela ha nkwa okwu ụgha gịnwa na onwe gị ị kwesịghị na-agwa ha okwu ụgha ịsị ha na ha gwa gị eziokwu na ị gaghị apịa ha ihe mezuo nkwa ahụ otu ọbụla ihe ọha mere si wee dị mezuo nkwa ahụ ha mata na ha kwesịrị ịtụkwasị gị obi na otu ihe a ha ga na-agwa gị eziokwu ha bidokwana gwawa gị eziokwu ọ ga-abụ ihe ga-ebido dịka mkpụrụ akụrụ akụ ya etolitewa bịa towa ha bido gwawa gị eziokwu mgbe ọbụla ọ ga-abịa bụrụ omenala ha otu ha si eme gwawa gị eziokwu gwa nna ha eziokwu gwa nne ha eziokwu ha bido otu ahụ ha ga-abịa gwa onye nkụzi ha eziokwu gwakwa ụmụnne ha eziokwu ya bụrụ ihe ga na-aga n'ihu mana ọ bụrụ na mgbe ọbụla ha kwuru eziokwu ị gwara ha na ị ga apịa ha ihe ma ha kwuo eziokwu ha ekwu eziokwu ga apịa ha ihe gị nwa onwe gị ịgwala ha okwu ụgha ọ bụrụ na ị na-agwa ha okwu ụgha ha onwe ha ga-amakwa na ọ baghị uru ịgwa gị eziokwu na gị onwe gị ị na-ekwu okwu ụgha ọ bakwa uru anyị esi otu a na-etolite okwu ụgha bụrụ ihe anyị na-eme ya bụrụ ọrịa owere ahụ anyị ọ dịghị mma otu ahụ anyị anakwa amata na ọ bụ ihe ọjọọ eziokwu bụ ndụ anyị kwesịrị ị na-ekwu eziokwu na ihe ndị dịkasịrị nta na ihe ndị buru ibu mmadụ ga-abịado n'ọrụ n'ọfịs ọ bịara ọrụ ebe 9 elekere onye itoolu ọ na-ede na ya bịara ebe elekere onye asaa na ọkara ewere bairo owere mkpịsị akwụkwọ deba ebe ahụ ị na-ele ya anya n'ihu ihe yara amụke onwe ọdịdị ya ka o mere ihe ọjọọ eziokwu adị anyị kwesịrị ị na-ekwu nke bụ eziokwu anyị kwesịrị ị na-ekwu eziokwu n'ihi na chineke anyị ma mgbe anyị na-asị asị mana mmadụ amaghị mgbe anyị na-asị asị o nwere ndị ha kwugidela okwu ụgha okwu ụgha ha ga-ekwu ya gị nwa na-ege ntị ga na-eche na ọ bụ eziokwu ka ha na-ekwu n'ihi na ọ ghọọla ọrịa owere ahụ ha ha ma otu esi ekwu ya nke ọma ha bụrụla ndị ndị ọkachamara n'ikwu okwu ụgha ọ na-ewute m ma m hụ ụmụ ụmụ ụmụaka na ụmụ ntorobịa ebe ha na-ekwu okwu ụgha na-agwa nne ha okwu ụgha gwa nna ha okwu ụgha ụmụ akwụkwọ na-agwa nne ha okwu ụgha na-agwa nna ha okwu ụgha anyị kwesịrị ilebara nke a anya dụọ ụmụ anyị ọdụ kwe ha nkwa si ha ka anyị marịa ụrọ sigharịa isi n'ihi na okwu ụgha abụghị ihe mmadụ ji ebi ndụ na chineke anyị anaghị ekwu okwu ụgha jizọs bụ ụzọ na eziokwu na ndụ ka anyị mụta ikwu eziokwu ka anyị wee bụrụ ndị ga-ekwesị ntụkwasị obi mana abụkwa na anyị na-ekwu okwu onwe onye ga-atụkwasị anyị obi anyị kwesịrị ịbụ ndị kwesịrị ntụkwasị obi nye ndị ezinụlọ anyị nyekwa ndị enyi anyị na ndị anyị na ha na-emekọrịta ihe ụbọchị niile nke a bụ okwu dị mkpa amakwana m na okwu a na ị ga-echebara echiche amakwa m na ị ga-etinye ya n'ọlụ ọ ga-adịrị gị mma ma ị mee ndị wono. n'ezie ka anyị ji ohere ọma na-ekele nwanne anyị nwoke nnamdị ogidi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-arịọ ka chineke nọnyere gị ka mara ya bara gị na ezinụlọ gị ụba imeela onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na ekwentị na 0706 363-7224, 0706 363-7224. ka anyị na nwayọọ mgbe anyị ga-ege abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ekiijeburu na ngọzikwa ya emeghewo megide gị nọ ede niile dịkwa ike dịkwa ọtụtụ ngọzi ya na mbara aga m ejekwuru nna aga m nna aga onye bụ mara mma sebili nna o nwere omikpo wepụghị naanị ya pụrụ ịgbaghara mmehie niile nke ngọzi ya na mgbaghara nna nna nna

abụ ọma nke taa nke si m ga-ebili lakwuru nna m nna m ga-asị m ndeewo ka anyị wee bilie lakwuru nna anyị unu emela ndị gboro anyị abụ nke taa anyị na-asị ka mara chineke na udo ya nọnyere unu n'aha jizọs amen ugbu a ka anyị gee olu onye mgbasa ozi adịele Wisdom Okechukwu ajụjụ ka ọ na-ajụ anyị taa ajụjụ a sị gịnị ka m ga-eme ka anyị rịọ chineke ka onye anyị anyị ime mmụọ na obi ruru ala ka anyị wee nụ okwu nke ga-esi n'ọnụ nwa ya nwoke adịele wisdom pụta nwanne m nwoke nwanne m nwanyị ezi onye igbo na-ege ntị n'oge nke a ọ bụ ngọzi nke jehova mere ka ọ dị ire otu a ọtụtụ nọ n'ụlọ ọgwụ ọtụtụ na-asụ oke ude lute ọrịa laramahụ la mmekpa ahụ dị iche iche ha enweghị ohere nke a ma ohere ke na jehova bụ chineke nyere anyị ka anyị si ya mma mma obi dị m ụtọ n'ihi ohere nke a ịtụgharị uche n'okwu nke onye anyị anyị ngala akwụkwọ nsọ ihe ọgụgụ nke akwụkwọ nsọ anyị ga-abụ site n'akwụkwọ Matiu ozi ọma dịka Matiu dere ya isi nke iri na itoolu ịtala amaokwu nke iri na isii ozi ọma dịka Matiu dere ya isi nke iri na itoolu ịtala amaokwu nke iri na isii rue ebe m ga-agụsị ya ọ sị ma lee otu onye bịakutere ya sị onye ozizi ọ bụ ezi ihe gịnị ka m ga-eme ka m nwee ndụ ebighị ebi ma ọ sịrị ya gịnị mere ị na-ajụ m ajụjụ banyere nke bụ ezi ihe otu onye dị nke bụ ezi onye ma ọ bụrụ na ị na-achọ ịba n'ime ndụ ahụ debe ihe niile enyere nyere n'iwu ọ sị ya olee jizọs wee sị egbula mmadụ akwala iko ezula ori agbala ama ụgha sọpụrụ nna gị na nne gị na onye agbata obi gị n'anya dịka onwe gị nwa okorobịa ahụ sị ya ihe ndị a niile ka m ribara ama gịnị fọdụrụ ọzọ ime jizọs sịrị ya ọ bụrụ na ị na-achọ ka izu oke laba ree ihe niile ị nwere nye ndị ogbenye ị ga-enwekwa akụ n'eluigwe bịa kwaso m ma mgbe nwa okorobịa ahụ nọrọ okwu a ọ lara na mwute n'ihi na ọ bụ onye nwere ihe rie nne ebe ahụ ka m ga-agụsị ya bụ amaokwu nke iri abụọ na abụọ isiokwu anyị nse gịnị ka m ga-eme keta ndụ ebighị ebi ha ọgụgụ na anyị ngụrụ anyị ga-ahụkwa ya ọzọ ọma dịka Luk iri na asatọ amaokwu nke iri na asatọ ruekwa nke iri abụọ na atọ ụka bụ otu ụka kama oziọma dịka luk tụrụ ụfọdụ ihe wee matula katachafụghọ akwụkwọ nsọ gwara anyị na nwa okorobịa bịakwutara jizọs jụọ ya ajụjụ ndịkwa n'oke mkpa ajụjụ ka ọ jụrụ bụ ajụjụ mụ na ala bụ laaghaghị ịjụ n'ihi na ọ bụ ihe kacha mkpa nye mmadụ ọbụla ndị ndụ taa Nduke na anyị mbi abụghị na o gwụ ọ bụghị ọfụta obe akwụkwọ nsọ agbaala ama la nduke na anyị mbi lọọ naanị nwa oge lọọ mkpirikpi lọọ dị mkpụmkpụ lọọ na-agabiga agabiga ma lọdị dị nduke nka mkpa ndị iru a kpọrọ ya ndụ nke ebighị ebi la ndụ ebighị ebi ahụ kwanụ lọọ jizọs kraịst si bịa nwa ọnwụ n'elu obe kalvarị ya mere onye mbi ndụ nke ugbu a na-eri na-aṅụ na-atụ ngwere ahịa ya na-agagharị ebe niile ma ọ naghị eche uche banyere ndụ nke a mbịataliru bụ ndụ nke ebighị ebi onye ahụ amaghị ndụ ebi adịghị ebita ya ya mere ajụjụ a nwa okorobịa m bịara jụọ jizọs bụ ajụjụ dị oke mkpa mụ na labụ m kwesịkwara ịda ajụ ọbụna ugbu a ezi onye ọ bụ gịnị ka m ga-eme keta ndụ ebighị ebi onye a bụ dimkpa laala ọ bakwara ọgaranya a makwara aha ya ma ọ matara sịla ihe dum ya nwere ezuru ya oke ma ya adịghị kata ụka ndụ ebighị ebi ya mere aga m ịsị lakina bụ ezi ajụjụ lee onye ahụ m chetara nụ jụọ ụdị ajụjụ a lọọ bụ ezi onye ma anyị hụrụ ihe mmenụrụnụ mgbe jizọs kraịst m gwara ya ihe ọ ga-eme keta ndụ ebi ebi a ọ sị ya debe ha nyere n'iwu ịmara na ha nọla ya sọpụrụ na gị na nne gị enwela anya ukwu egbula mmadụ ezila ori akwala iko ọ gwara jizọs ha ndị a wee niile na-egosi amarachala mgbe kemgbe mbụ nwata adị m ilebara ya anya na-edebe ya ọ dị ihe ọzọ fọrọ nọ gịnị ka ọ fọrọ n'ime akwụkwọ nsọ gwara anyị na akwụkwọ ilu isi nke iri na anọ akwụkwọ ilu isi nke iri na anọ amaokwu nke iri na abụọ ilu isi nke iri na anọ amaokwu nke iri na abụọ ọ sị ụzọ dị nke ziri ezi n'iru mmadụ ma nsọtụ ya bụ ụzọ niile nke ọnwụ ụzọ dị nke ziri ezi n'iru mmadụ ma nsọtụ ya bụ ụzọ niile nke ọnwụ nwa okorobịa ahụ evurulela obi n'ụzọ iketa ndụ a ndụ ka ebighị ebi lọdị ụkpụrụ wele yala aghaghị ilezi nsọ anya deme deme deme deme deme ya deme ya otu a lee ga-eketa ndụ a ma akpọ nsọ si e na ụzọ dị nke ziri ezi lee anya ka mmadụ ma ụsọtụ ya bụ ụzọ niile nke ọnwụ mgbe ọ dị ịjụ jizọs dịghị ihe m fọdụrụ m ime akwụkwọ nsọ dị ime ka o doo anya anya la jizọs kraịst gụrụ obi ya nke ọma bịa matasị lọdị hewuo lekwasịrị anya o chere m ga-ewetara ya ndụ ma kpọmkwem la he ndị a agaghị eduba ya na ndụ jizọs asị ya laa ree ihe wee nwere gwere ya zụọ ndị ogbenye bịa bịa bụrụ onye na-eso ụzọ m onye nwaanyị m kwurula jọn oziọma dịka jọn isi nke iri na atọ amaokwu nke iri atọ na ise oziọma dịka jọn isi nke iri na atọ amaokwu nke iri atọ na ise nke a ka ndị niile ga-eji mara na unu onwe unu bụ ndị na-eso ụzọ m ọ bụrụ unu ahụrịta onwe unu n'anya kraịst mere ka o doo anya na otu ọkpụrụkpụ ihe laghaghị dị n'ime obi anyị dịla ndụ anyị bụ okwu a kpọrọ ịhụnanya nke na abụghị nkọrọ n'obi nwa okorobịa jizọs hụrụ ya lọkọrọ n'ime obi ya dị jụrụ ihe m fọrọnụ m ime ovụla obi lee ya eleziela anya na-edebe ha wennalu ọ dịka ya laesila laọbụ oke ọ fọrọ jizọs asị ya ee ee ide edebe ihe ndị a ma enweghị ịhụnanya m n'ime obi m n'ime obi gị la ọ dịghị uru ọbụla ga ọ bara akwọ ndị kọrent isi nkiri na atọ m okwu nke mbụ rue na nke asaa onye nwe anyị gbara ama ya sị asị na eji m asụsụ dị iche iche nke mmadụ na nke ndị mmụọ ozi na-ekwu okwu ma enweghị m ịhụnanya aghọwo m ọla na-ara ma ọ bụ aja ọla na-ada ụda a sịkwa na enwere m onyinye ivu amụma matakwa ihe omimi niile na ihe ọmụma niile a sịkwa na enwere m okwukwe niile nke mere m ga-enwe ike ibubiga ugwu ma enweghị m ịhụnanya abụghị m ihe ọbụla a sịkwa na enwere m ihe niile ewere m ihe niile m nwere zụọ ndị ogbenye a sịkwa na arara m arụ m nye ka e wee ree m ọkụ ma enweghị m ịhụnanya ọ baghị m uru bụla nwanne m nwoke nwanne m nwaanyị ịhụ nna lahe ichere mbụ ụzọ nke ga iduba gha la ndụ ebighị ebi abụghị ihe ndị mkpa ihe ndị mkpa bụ ihe onye nwaanyị kwuru onye nwaanyị anyị nsị mgbe anyị nwere ịhụnanya ya n'ime obi anyị laọbụ ya ga-aga iduzi anyị ịṅa ntị mara ụzọ anyị ga-eji jee ije n'ụkpụrụ ya ma debezu ihe niile o nyere n'iwu ya kọwasị ịhụnanya nwere ogologo ntachi obi o nwekwara obiọma ịhụnanya adịghị ekwo ekworo ịhụnanya adịkwaghị anya isi ọ dịghị afụli onwe ya elu ọ dịghị eme ihe na-adịghị mma n'anya ọ dịghị achọ ihe nke aka ya oke iwe adịghị ewe ya ọ dịghị agụ ihe ọjọọ emere ya nwa okorobịa njụrụ dịghị ihe ọ fọdụrụ m ịhụnna nkọwa nke onye nwaanyị banyere okwu a kpọrọ ịhụnanya ọ dịghị aṅụrị ọṅụ n'ime ajọ omume ma ọ na-eso eziokwu ṅụrị ka ọṅụ ọ na-anagide ihe niile na-ekwere ihe niile na-ele anya ihe niile na-enwe ntachi obi n'ihe niile ịhụnanya adịghị ada mgbe ọbụla nwanne m nwoke nwanne m nwanyị ịṅa ntị debe niile chineke nyere iwu iji ije n'ụkpụrụ ya niile meta ya n'ụzọ nga iweta otuto nye aha nsọ ya wetara anyị ndụ ebi ebi ikpeazụ bụ bụ anyị nwere ịhụnanya ya n'ime obi anyị ngwanụ ka anyị rịọ jehova ka o tinye ịhụnanya ya n'obi anyị n'ihi lọbụ ya bụ ọtụgwa anyị ga-eji keta ndụ ahụ anyị budatịsịla ekpere chineke anyị meela narị otuto anyị na-arịọ ka inye anyị ịhụnanya n'ime obi anyị nke nga inyere anyị aka iche iche n'ụzọ nke gị na n'aha jizọs kraịst onye nwe anyị amen gịnị ka m ga-eme wee keta alaeze chineke aga m eje ije n'ime mmụọ nsọ nke a bụ oziọma nke sitere n'ọnụ nwanne anyị nwoke adiele chukwuemeka wisdom anyị na-asị ka mara n'udo chineke chia n'ime ezinụlọ gị otu aka ka anyị jikwa na-ekele ndị bụrụ anya bụ ọma ndị zion heralds anyị ga-ebili lakwuru nna anyị n'aha jizọs amen ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya igbo ọma na-ege ntị rutena anyị nso na adreesị ndị a Adventist World Radio PMB 21 244 Ikeja, Lagos, Nigeria. Ịmeelu a na-ebu: awrnigeria at yahoo dot com. awrnigeria at com. Ma ọ bụkwa nke Ikoranye na-ekwentị na nọmba nke a: 070 6363 7224, 070 633 7224. chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo